Jọn isi nke isii mgbe ihe ndị a gasịrị Jizọs jere n'ofe ọzọ nke oke osimiri Galili nke bụ osimiri Tiberias oke igwe mmadụ wee so ya n'ihi na ha hụrụ ihe ịrịba ama dị iche iche nke ọ na-eme n'arụ ndị arụ ha na-adịghị ike Jizọs wee rigo n'ugwu ahụ n'ebe ahụ ka ya na ndị na-eso ụzọ ya nọdụkwara ala ma ngabiga bụ ememe ndị Juu dị nso ya mere jizọs mgbe o weliri anya ya elu hụ na oke igwe mmadụ na-abịakwute ya ọ filip olee ebe anyị ga-azụta ogbe achịcha ka ndị a wee rie ihe ma nke a ka o kwuru ịnwa ya n'ihi na ya onwe ya matara ihe ọ gaji ime filip zara ya ogbe achịcha ọgụ shilling iri agaghị ezu ha ka mmadụ niile n'otu n'otu wee were nke nta otu n'ime ndị na-eso ụzọ ya bụ andrew nwanne simon peter si ya otu nwa okoro nọ n'ebe a onye ji ogbe achịcha bali ise na azụ abụọ ma ndị a bụ gịnị n'etiti ọtụtụ mmadụ dị otu a jizọs sịrị meenụ ka mmadụ ndị a nọdụ ala ma ihe riri nne n'ebe ahụ ya mere ndị ikom ahụ wee nọdụ ala n'ọnụ ọgụgụ raka nnu iri na nnu abụọ na ọgụ iri ya mere jizọs nara ogbe achịcha ise ahụ wee kelee wee kesaa ha nye ndị na-anọdụ ala otu ahụ o were azụ ahụ kesaa nye ha ka azụ ha chọrọ ra ma mgbe afọ juru ha ọsị ndị na-eso ụzọ ya chịkọtanụ iberibe fọdụrụ ka ihe bụla ghara ịla n'iyi ya mere ha chịkọtara ha wee kpojuo nkata iri na abụọ n'iberibe sitere n'ogbe achịcha bali ise ahụ nke fọdụrụ ndị riworori ya mere mgbe ndị ahụ hụrụ ihe ịrịba ama o mere ha sịrị n'ezie onye a bụ onye amụma ahụ nke na-abịa n'ụwa ya mere mgbe jizọs hụrụ na ha gaje ịbịa ịdọkpụrụ ya n'ike ka ha wee mee ya eze o wezụgara onwe ya ọzọ n'ugwu naanị ya onwe ya ma mgbe o ruru anyasị ndị na-eso ụzọ ya rịdara n'oké osimiri ha wee baa n'ụgbọ wee na-agabiga ofe oké osimiri ọzọ ịga ruo ọchịchịrị agbawokwarị ugbu a jizọs aka abịakwuteghịkwa ha oké osimiri na-ebilikwa n'ihi na oké ifufe na-efe ya mere mgbe ha nyasịrị ihe dịka oru fọlọn na ise ma ọ bụ oru na iri ahụ jizọs ka ọ na-eje ije n'elu oké osimiri na-abịarukwa ụgbọ ha nso ha wee tụọ egwu ma ọ sịrị ha ọ bụ mụ onwe m unu atụla egwu ya mere ha chọrọ iwebata ya n'ime ụgbọ ha ngwa ngwa ụgbọ ha wee ruo ala ebe ha na-aga n'echi ya igwe mmadụ ndị guzoro n'ofe ọzọ nke oke osimiri ahụ hụrụ na ụgbọ nta ọzọ adịghị n'ebe ahụ ma ọ bụghị otu hụkwa na Jizọs esoghị ndị na-eso ụzọ ya baa n'ụgbọ ha kama na naanị ndị na-eso ụzọ ya jere otu ọ dị ụgbọ nta dị iche iche sitere na tibiras bịaruo ebe ahụ nso ebe ha riri achịcha ahụ mgbe onye nwaanyị kelesịrị ekele ya mere mgbe igwe mmadụ ahụ hụrụ na Jizọs anọghị n'ebe ahụ na ndị na-eso ụzọ ya anọghịkwa ha onwe ha bara n'ụgbọ nta wee bịa Kapanọm na-achọ Jizọs mgbe ha chọpụtara ya n'ofe oke osimiri ọzọ ha sị ya Rabbi olee mgbe ị bịara n'ebe a Jizọs zara ha sị n'ezie n'ezie asị m unu unu na-achọ m ọ bụghị n'ihi na unu hụrụ ihe ịrịba ama kama ọ bụ n'ihi na unu riri ụfọdụ n'ime ogbe achịcha ahụ afọ jukwa unu unu arụla ọlụ ịnata ihe oriri nke na-ala n'iyi kama ịnata ihe oriri nke na-anọgide rue ndụ ebighị ebi nke nwa nke mmadụ ga-enye unu n'ihi na onye ahụ ka nna bụ Chineke kara akara ya mere ha sịrị ya gịnị kwesịrị ka anyị mee ka anyị wee lụọ ọlụ Chineke niile Jizọs zara sị ha nke a bụ ọlụ Chineke ka unu kwere n'onye ahụ ya onwe ya sitere ya mere ha sịrị ya gịnịkwa ka gị onwe gị na-eme ka ọ bụrụ ihe ịrịba ama ka anyị wee hụ kwerekwa gị gịnị ka ị na-alụ nna anyị hariri mana n'ọhịa dịka e deworo ya n'akwụkwọ nsọ si nri nke sitere n'eluigwe ka o nyere ha ka ha rie ya mere Jizọs sịrị ha n'ezie n'ezie asị m unu ọ bụghị Mozis nyere unu nri ahụ nke sitere n'elu igwe, kama ọ bụ nna m na-enye unu ezi nri ahụ nke sitere n'eluigwe n'ihi na nri nke Chineke bụ nke ahụ nke na-esi n'eluigwe arịdata nke na-enyekwa ụwa ndụ ya mere ha sịrị ya onye nwe anyị nye anyị nri a mgbe niile Jizọs sịrị ha mụ onwe m bụ nri na-enye ndụ onye na-abịakwute m akụ agaghị akụ ya ma ọlị onye na-ekwerekwa na mụ akpịrị agaghị akpọ ya nkụ ma ọlị mgbe ọbụla ma ha siri m unu na unu ahụwo m ma unu ekweghị ihe niile nke nna m na-enye m ga-abịakwute m onye na-abịakwutekwa m ngaghị achụkwu ya ma ọlị n'ihi na esiwo m n'eluigwe rịdata ọ bụghị ka m na-eme ihe mụ onwe m na-achọ kama ka m na-eme ihe onye zitere m na-achọ ma nke a bụ ihe onye zitere m na-achọ ka m ghara ịtụfu ihe ọ bụla n'ime ihe niile o nyeworo m kama ka m mee ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ n'ihi na nke a bụ ihe nna m na-achọ ka onye ọbụla nke na-ele ọkpara ya anya nke na-ekwerekwa na ya wee nwee ndụ ebighị ebi mụ onwe m ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ ya mere ndị Juu na-atamu ntamu megide ya n'ihi na ọ sịrị mụ onwe m bụ nri nke siri n'eluigwe rịdata ha wee sị onye a ọ bụbu jizọs nwa josef onye anyị onwe anyị maara nna ya na nne ya o si aṅa kwụ ugbu a esiwo m n'eluigwe rịdata jizọs zara sị ha unu atamụla n'etiti onwe unu ọ dịghị onye bụla pụrụ ịbịakwute m ọ bụrụ na nna nke zitere m adọghị ya mụ onwe m ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ edewo ya n'akwụkwọ ndị amụma sị ha niile ga-abụkwa ndị Chineke ziworo ihe onye ọ bụla nke nụworo site n'ọnụ nna m nke mụtawokwara ihe ọ na-abịakwute m ọ bụghị na mmadụ ọbụla ahụwo nna m ma ọ bụghị onye ahụ nke si n'ebe Chineke nọpụta onye ahụ ahụwo nna m n'ezie n'ezie asị m unu onye na-ekwere na-enwe ndụ ebighị ebi mụ onwe m bụ nri nke na-enye ndụ nna unu ha riri mana ahụ n'ọhịa ha wee nwụọ nke a bụ nri nke si n'eluigwe rịdata ka mmadụ wee rie ụfọdụ n'ime ya gharakwa ịnwụ anwụ mụ onwe m bụ nri dị ndụ nke siri n'eluigwe rịdata ọ bụrụ na mmadụ erie ụfọdụ n'ime nri a ọ ga-adị ndụ ruo mgbe ebighị edi, ma nri nke mụ onwe m ga-enyekwa bụ anụ arụ m n'ihi ndụ nke ụwa ya mere ndị Juu na-alụrịta ọgụ n'etiti onwe ha sị onye a ose si inye anụ arụ ya ka anyị rịa ya mere Jizọs sịrị ha n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na unu erighị anụ arụ nke nwa nke mmadụ ọ bụrụkwa na unu aṅụghị ọbara ya unu enweghị ndụ n'ime onwe unu onye na-eri anụ arụ m nke na-aṅụkwa ọbara m o nwere ndụ ebighị ebi mụ onwe m ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ n'ihi na anụ arụ m bụ ihe oriri n'ezie ọbara m bụkwa ihe ọṅụṅụ n'ezie onye na-eri anụ arụ m nke na-aṅụkwa ọbara m ọ na-anọgide n'ime m mụ onwe m kwa n'ime ya dịka nna nke dị ndụ zitere m dịka mụ onwe m dịkwa ndụ n'ihi nna m otu a onye na-eri m onye ahụ ga-adịkwa ndụ n'ihi m nke a bụ nri ahụ nke siri n'elu igwe ridata ọ bụghị dịka nna unu ha riri wee nwụọ onye na-eri nri a ga-adị ndụ ruo mgbe ebighị ebi ihe ndị a ka o kwuru n'ụlọ nzukọ mgbe ọ na-ezi ihe na Kapanọm ya mere ọtụtụ n'ime ndị na-eso ụzọ ya mgbe ha nụrụ okwu ahụ ha sịrị okwu a dị ike onye pụrụ ịlụ ya ma ebe Jizọs maara na onwe ya na ndị na-eso ụzọ ya na atamụ ntamu n'ihi nke a ọ sịrị ha ọ bụ nke a na-eme ka unu maa n'ọnya unu agaghị amakarịkwa n'ọnya ma ọ bụrụ na unu ahụ nwa nke mmadụ ka ọ na-arịgo n'ebe ọ nọrị mbụ ọ bụ mmụọ na-eme ka mmadụ dị ndụ anụ arụ abalị uru ọbụla okwu nke mụ onwe m gbaworo unu ha bụ mmụọ bụrụkwa ndụ ma ụfọdụ ndị na-ekweghị dị n'etiti unu n'ihi na Jizọs maara site na mbụ ndị ha bụ ndị na-ekweghị na onye ọ bụ nke gara ya nye o wee sị ọ bụ n'ihi nke a ka m siworo unu na ọ dịghị onye ọbụla pụrụ ịbịakwute m ọ bụrụ na enyeghị ya site n'aka nna m site na nke a ọtụtụ n'ime ndị na-eso ụzọ ya wee laghachi azụ esoghịkwa ya ejegharị ọzọ ya mere Jizọs sịrị ndị ozi iri na abụọ ahụ unu onwe unu na-achọkwa ịla Simon Pita zara ya sị onye nwe anyị onye ka anyị ga-ejekwuru ị nwere okwu nke ndụ ebighị ebi ọzọ anyị onwe anyị ekwerewo marakwa na gị onwe gị bụ onye nsọ ahụ nke Chineke Jizọs zara ha sị ọ bụghị mụ onwe m rọpụtara unu bụ ndị ozi iri na abụọ ma otu onye n'ime unu bụ nwa ekwensu ma ọ na-ekwe banyere Judas nwa Simon Iskariot n'ihi na onye ahụ gaje ịrara ya nye bụrụ otu onye n'ime ndị ozi iri na abụọ ahụ